AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie na obi ụtọ ka m na-anabata gị na-asị ka amara nke Chineke m baara gị ụba ka onye nwe m na-edu gị n'ụzọ gị niile n'ụbọchị taa anyị abịala ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ anyị ka na-aga n'iru ileba anya na ihe mgbu nke ụwa na-ezute n'ụbọchị ndị a isiokwu nke taa bụ nke akpọrọ ụwa ga-atọgbọ n'efu ụwa ga-atọgbọ n'efu ọ bụrụ na ị ga-echeta n'ụbọchị gara aga mgbe anyị lebara anya n'akwụkwọ onye amụma dị ka Hegai isi abụọ anyị gụrụ na nke isii na nke asaa ebe ahụ mere ka anyị matasị na Chineke sị na ọ ga-akwa ihe niile ekere eke aka eme ka anyị mata na aga akwa eluigwe aka na aga akwa ụwa aka na aga akwa oke osimiri a ga-akwa ala akọrọ na mba niile ụbọchị taa anyị chọrọ ilebatụ anya ịghọta ihe ọ pụtara ịkwa ụwa aka n'ihi na mgbe anyị tụgharịrị uche na ihe gbasara eluigwe nke akwara aka n'ụbọchị gara aga anyị hụrụ na nhụkụ ya ebe mmadụ nọ abụghị nke na-enye obi ụtọ na nramahụ na nsogbu na mkpagbu bụ nke ga-adakwasị ụwa n'oge ahụ n'ụbọchị taa ka anyị na-eleba anya na n'ịkwa ụwa aka biko ka anyị lee ihe onye amụma dịka aza ya isi iri abụọ na anọ amaokwu nke mbụ gịnị ka ọ na-agwa anyị aza isi iri abụọ na anọ amaokwu nke mbụ ọ sị lee Jehova na-agbaba ụwa ọtọ ọ na-emekwa ka ọ tọgbọrọ n'efu ọ na-ekputekwa ya iru mee ka ndị bi n'ime ya gbasaa Jehova na-agbaba ụwa ọtọ ọ ga-ekpuwe ya iru mee ka ndị bi ya gbasaa mgbe m na-atụgharị uche na ngalaba akwụkwọ nsọ nke a o metụrụ m n'ahụ m abịa na-eche sị ọ bụ gịnị na-eme olee otu Chineke ga-esi gbuo ụwa ihu o chefuola na anyị bụ ụmụ ya ma echiche m bịara gaa n'ụzọ dị otu a na Chineke ga-enye ohere ka ụwa bụrụ ihe lara onwe ya n'iyi n'ihi na ọ bụghị mmasị nke Chineke ka ụwa laa n'iyi ma ebe ọ bụ na anyị anaghị anụ okwu Chineke anyị achọghị iso ụzọ Chineke ọ bụrụ na Chineke chọpụta na anyị achọghị iso ya ọ ga-amanye anyị ọ bụ ihe nye ohere agwọ na ihe ọgbagburu ehi enu ndị Igbo na-atụkwa n'ilu ha sị na onye ji mmadụ n'ala ji onwe ya mgbe Chineke na-asị nwa m gaa ije n'ụzọ dị otu a ka ihe dị mma anyị ajụ gịnị ka anyị chọrọ ka o mee ọ ga-amanye anyị ife ya ọ bụrụ na anyị lebatụ anya n'akwụkwọ Azaya isi iri abụọ na anọ amaokwu nke iri na itoolu na iri abụọ ọ si anyajisiwo ụwa emebisiwo ụwa ewezụgasiwo ụwa n'ọnọdụ ya ụwa na-aṅagharị nke ukwuu dịka onye ṅụbigaworo mmanya oke ọ ga-adagharị dịka ụlọ ọnọdụ abalị njehie ya ga-adịkwa arọ arụ ya o wee daa ghara ibilikwa ọzọ ezi enyi m nke a bụ ọnọdụ ụwa mụ na gị nọ n'ime ya ebe ọ na-agaje n'oge dị ka nke a. lee anya ndị mmụta nke ọgbara igbo gharị ndị na-achọ ma nke ekwesịrị ka achọọ ma nke a na-ekwesịghị ka achọọ bụkwa ndị mere ka anyị mata sị na ụwa nke mụ na gị nọ n'ime ya na-agba anyanwụ gburugburu eleghị anya ihe o ji na-agba anyanwụ gburugburu bụ ka anyị nwee ike na-enweta okpomọkụ na-enwe mmiri ozuzo na mgbe ya ma ọ bụkwa otu ndị ọgbarigbo anyị aghara ịbụ ndị mere ka anyị mata sị na ọnọdụ nke Chineke doro ụwa aghọwo nke a lara n'iyi anyajisiwo ya emebisiwo ntọala nke ụwa mee ịgba gburugburu nke ụwa na-agba anyanwụ abụkwaghị ihe o kwesịrị ịbụ nke na nramahụ dị dịka emeworo ka anyị mata mgbe anyị gụrụ akwụkwọ onye amụma azaya isi iri abụọ na n'amokwu nke mbụ n'ihi ibi ndụ ọjọọ nke mmadụ atụghị egwu nke Chineke eji Chineke kpọrọ ihe ihe ndị a niile bịa nwee nhuku bụrụ ibu arụ nye ụwa n'ihi na emebiwo ntọala nke ụwa anyị si otu ole enweta udo ma ọ bụrụ na anyị emebiwo ntọala ahụ nke Chineke tọworo iji mee ka ụwa guzosie ike ma anyị na-achọ iweli onwe anyị ọbụna n'ogo nke anyị na-apụghị iru na-achọ ihe ndị anyị kwesịrị ịchọ na-achọ ihe ndị anyị na-ekwesịghị ịchọ ebe ọ bụla anyị banyere site na mmụta nke ọgbara igbogharị anyị achọ otu ihe mee ebe ahụ n'ihi gịnị mmadụ bụ onye na-achọ aha ọ dịkwana onye ga-ajụ ihe a m na-eme ebe a Chineke ahụ kere ya ya nọrọ otu ahụ o si nọrọ ọ chọrọ ka m mee ihe dị otu a ebe a m chọrọ ịbanye ịga mara ihe nọ na ya Chineke ọ chọrọ dị ka mmadụ ka m rute ebe a ọ bụrụ na ọ chọrọ ka m ruo ebe ahụ o si gịnị mee ka m nọrọ n'ụwa gị onye mụ na ya na-atụgharị uche ya mere nramahụ anyị n'ụbọchị taa bụ ibu arụ nke mmehie bụ ihe na-anyị anyị ibu arụ nke mmehie aghụghọ nke ga-eme ka ụwa bụrụ ihe a ga-ekpu iru n'ala nke ga-adakwa nke na-agaghị enwe ike bilie ọzọ biko tutu anyị na-achịkọta isiokwu nke ụbọchị taa ka anyị lebatụ anya na akwụkwọ ya isi iri na atọ amaokwu nke iri na atọ na-asị n'ihi ya ọbụna eluigwe ka m ga-eme ka ha maa jijiji ụwa ga-emekwa mkpatụ pụọ n'ọnọdụ ya n'ime nrubiga oke nke iwe Jehova nke usi niile nke ndị agha n'ụbọchị iwe ya dị ọkụ gịnị bụ ihe ebe a na-eme ka anyị ghọta na anyị pụrụ imerụ ihe mgbe Chineke ga-anọrọ n'otu akụkụ ihe ahụ nke anyị lụpụtara ejiri aka ya bịa ọgụ ọ bụ ya bụ ihe anyị na-ahụ n'ụbọchị ndị a ma ana m arịọ gị gị onye mụ na ya na-atụgharị uche ezinụlọ ọ bụla nke mụ na ha na eme ka ihe n'oge dị ka nke a biko mgbe anyị na-atụgharị uche n'okwu ndị a ekwela ka ọ bụrụ n'efu ana m arịọ ikike nke mmụọ nsọ na amara ya ka o duzie anyị ụzọ udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị gịrị gị, ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụghị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị Música you gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba one Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwee m chekwa unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen ọma na-ege ntị n'oge a dịka m sị gị na anyị ka nọkwa n'akwụkwọ Daniel nke isiokwu chịkọtara ya bụ akwụkwọ Daniel n'ime ìhè nke ozi ọma mana ngalaba anyị chọrọ ileba anya ya n'ụbọchị taa bụ ịdị mkpa nke aha mmadụ dị ịdị mkpa nke aha mmadụ dị ọ dị otu akwụkwọ anyị gụrụ mgbe anyị na-aga ụlọ akwụkwọ ọ dị otu eze akpọrọ aha ya amaghị ihe ọma atụ ilulu nga ahụ si na amaghị ihe ọma dị ndụ dịka aha ya siri dị nke bụ na aha na-enwe nhuko n'ebe mmadụ nọ ka anyị ghara ichefu na jebez bịara lee anya otu aha ya siri dị ya si chineke gbanwere ya aha nke bụ na chineke nwere ike ịgbanwe aha onye ọjọọ ya bụrụ aha onye ọma ya bụrụ onye ọma n'ihi ya otu aka kwa mmadụ nwekwara ike ịgbanwe aha ọma e nyere ya tinye ya na aha ọjọọ ọ dị ezi aha nke Chineke kpọrọ anyị Jizọs na onwe ya kpọkwara anyị ya aha nke na-echetara anyị ebe anyị si aha nke na-eme ka anyị mara onye nzọpụta anyị dịka a kpọrọ anyị ndị kwere ekwe ndị kristian ndị oyiri kraịst ndị na-eme dịka kraịst siri na-eme ọ bụrụ na anyị hapụ ime ka kraịst si na-eme anyị gbanweela aha anyị akpụghị anyị aha ahụ ka anyị gbanwee ya achọrọ m ime ka anyị mara na aha ọbụla gị anyị zara aha ọbụla ị na-agụ nwa gị gụọ ya aha gị inwe nhụkụ gị dị na echetere ya onye chineke bụ ụmụ juu anọ ndị a adọrọ n'agha ha alọghachi ha nọ na babilon aha bụ aha nke na-echetara ha chineke nke eluigwe aha bụ aha nke na-enye Chineke otuto Daniel dịka a kpọrọ aha ya Daniel pụtara Chineke bụ onye ikpe m ya pụtara obi ebere ma ọ bụ amara nke Chineke na-enye Mishael pụtara Chineke dị ike mgbe Azraya pụtara Chineke nke na-enye akụ ihe ndị a bụcha aha nke agụrụ ụmụ Juu ndị a nke mgbe ọbụla a na-akpọ ha ya ya na-echetere ha na ọ dị chi nke bụ chi nke kere eluigwe n'ụwa ma gịnị ọzọ ka a hụrụ n'ihi ekwensu chọrọ ịghagbu asụsụ ndị bịara ozi ọma ya chọọ ka ọ gbanwee aha ha ka aha ha bụrụ ihe ha agakwaghị ịdị na-echeta ka aha ha bụrụ ihe ha agakwaghị iji na-eme ihe ị hụla na ekwensu nwekwara ike ịchọ ịgbanwe aha gị o nwere ike ịbụ na a na-akpọgbugo onye obi ebere o nwere ike ịbụ na a na-akpọgbugo onye na-ekpe udo e nwere ike ịbụ na a na-akpọghị onye ndụmọdụ ihe ndị a niile bụcha aha ndị chineke kwadoro akwado o nwekwara ike ịbụ na a na-akpọghị ezi aha ndị ka ọdọ niile dị iche iche ole gị ihe ekwensu chọrọ iji nye gị ka o wee megharịa gị anya napụ gị aha ọma ahụ achọrọ m ime ka ị mara na nebukadneze maara na aha ndị a ka ọ hapụrụ ya n'ebe ụmụ isrel nọ na ọ ga-ịdị na-echetara ha Chineke nke kwesịrị ntụkwasị obi ya chọọ ka ọ gbanwee aha ahụ mee ka ihe gbasara uche Chineke si n'ebe ha nọ pụọ ya gbanwee aha Daniel gụọ ya Sheza, nke pụtara onye na-eche akụ nzuzo nke bal ị hụla onye nke a kpọrọ Chineke bụ onye ikpe m n'ọnọdụ niile ọ gị ekwensụ bịa site n'ọnụ na eze gụọ ya onye na-eche akụ nzuzo nke baal otu akwa ka ọ chọrọ ịgbanwe aha ha hananel onye nke ọ gụrụ shedrak ihe shedrak pụtara bụ ofe nke chi anyanwụ mgbe ahụ ọ na-awa n'ụtụtụ mpụta ihe nka chi anyanwụ mishel ka ọ gụrụ mishak nke fụtara ofe nke chi nwanyị a na-akpọ soch ma venus otu a ka o si na-achọ ịgbanwe aha ụmụ Izrel n'otu n'otu onye nke ikpeazụ ka ọ gụrụ Abadinego Abadinego fụtara nwa nke ọkụ na-ere ere lee anya aha ndị a niile ọ dịghị nke jikọtara aka ya na Chineke ana m achọ ime ka ị mara aha ọbụla gị gụrụ nwa gị na-enwe nhuko ọ bụrụ na ị gụrụ nwata agwụ agwụ na-akpa n'ike n'ala Igbo ọ bụrụ na ị gụrụ nwata chi edozie Chineke ga na idozi ya ọ bụrụ na ị gụrụ nwata marachi ọ ga-inwekwa nhuko n'ahụ ya ole gị ihe na-agụ nwata gị ole kwana ihe bụ aha gị akụ nwere ike ịgbanwe aha mmadụ ike ọchịchị nwere ike ịgbanwe aha mmadụ ihe ị chere na ịbụ nwere ike ịgbanwe aha mmadụ ma ichefula jizọs gị uru gịnịkwanụ ka ọ ga-aba daniel hananel mishel na azaraya adịghị mgbe ọbụla gị ha ekwere ka ọ gbanwee ihe agbanwe aha ha achọkwara m ime ka mara na ọ dị otu ihe ọdọ na-agbanwe aha mmadụ nke pọl dụsiri ọdụ ya ike n'akwụkwọ rom ọ kpọrọ ya chi nke oge a ọ bụrụ na ọ dị ihe anyị ga-agbalịsi ike ka ọ ghara ịgbanwe aha ụmụ anyị ọ bụ chi nke oge a chi nke oge a gụnyekọrọ ọtụtụ ihe ndị a na-apụta ọhụụ a ma kọmputa ukwu ma nke a na-apị n'aka a na-akpọ tablet na ndị ka ọdọ niile yiri ya ọ na-eme ka mmadụ ghara ịgụ okwu Chineke karịchaa akọ ego na-achọ ịgbanwe aha ndị mmadụ ka o si n'ikwesị ntụkwasị obi baa n'ekwesị ntụkwasị obi nebukadneza gbara mbọ ịchọ otu ọ ga-esi gbanwee aha ha were aha arụsị were aha baa gụọ ụmụ chineke ma jizọs na-eme ka anyị mara jidesi ihe ị nwere aka ike ka onye ọbụla ghara ịnapụ gị okpu eze gị ị hụrụ na onye nwe anyị kpọrọ anyị ndị yiri kraịst mgbe e kere anyị site na okike n'ihi akpụrụ anyị na n'oyiyi kraịst jụọ akwụkwọ rom isi nke atọ gị hụ na ọ sị na mmadụ niile mehere anyị si n'oyiyi nke chineke gbada mmadụ niile mehere naanị mmehie mere ka anyị si n'oyiyi nke chineke gbada ya mere ihe ndị ahụ nke na-eme ka anyị si na ọ bụ ịkwa iko ọ bụ ịgba ọtọ ọ bụ ohi ọba ama ọ bụ okwu ọjọọ ọ bụ ọgba aghara niile dị iche iche n'ihi na mgbe ọbụla a na-asị lee ezi mmadụ agawala ụbọchị ọbụla ọ bụ onye ohi a ga-agbanwe aha ya si lee onye ohi agawala kama ọ ka mma na akpọburu gị onye ohi na mbụ den agbanwezie aha gị gabụzie abụzie ezi mmadụ a ọ nakwaghị eme dị ka ọ na-eme achọrọ m ime ka mara jidesie aha gị ike n'ihi na aha dị oke mkpa aha dị oke mkpa ọ bụ ya mere chineke jiri sị na ya anaghị enye ohere onye ọbụla iji aha ya mee ihe efu ya ede ya n'akwụkwọ nsọ ya n'ebe o dere iwu iri ya ejila aha jehova bụ chineke gị eme ihe efu ọ bụrụ na chineke hụrụ ịdị mkpa nke aha gị nwa na mụ onye na-ege ntị anyị kwesịrị ịhụ ịdị mkpa nke aha ma daniel adịghị mgbe ọbụla ha echefuru aha ha daniel chineke bụ onye ikpe m hananel mishel na azraya adịghị mgbe ha echefuru aha ha gị ozi onye igbo na-ege ntị akpọla anyị ndị yiri kraịst ka anyị yie kraịst na okwukwe okwu anyị ka anyị yie kraịst na ije anyị ka anyị yie kraịst na ihe ọbụla anyị na-eme na mmanụ ọfịs anyị dị iche iche nke ọ ga-abụ mgbe ndị mmadụ na-agbara anyị ama eluigwe agbakwara anyị ama n'aha jizọs bụ onye nwe anyị n'ezie ezi nwa chineke na-ege ntị onye mgbasa ozi fraịde egwi m akwụwe na ezi aha ka mma karịa ihe ọbụla n'ime ụwa nke anyị nọ n'ime ya ma sị ka anyị were akwụkwọ nsọ mepee n'akwụkwọ ilu isi iri abụọ na abụọ amaokwu nke mbụ ọ si otu a ihe a na-arọpụta ka ezi aha bụ karịa ọtụtụ akụ amara dịkwa mma karịa ọla ọcha na ọlaedo amen onye ọma na-ege ntị ka anyị gbalịa zaa ezi aha nke ga-enye aha nsọ Chineke otito imela onye mgbasa ozi Friday egwem arịrịa mbụ ka Chineke nye gị ịhụnanya ka onye gị ogologo ndụ na ahụ isi ike gị nwa Chineke onye gere gị ka mara ya bara gị ụba n'aha Jizọs amen bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com at yaho com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo